This beat ain't normal. Ay! Afam potaitis! Eh! Pentru bidă! Bidă! Ana! Ai pândigo! Ai, ai pândigo! igbo pândigo! Ai, ai pândigo! Ai Ghana your place nigga fu ndị Igbo Igbo ada anụ anụ ebe ọbụla kọpụta ha ga ama bụ ndị Igbo Igbo nwe mmadụ boys na fụ isi isi na mali ga-afụ ndị Igbo ọbụla na-emelọ jesa digwe chọchukwu sebụ ka onye Igbo abụ m onye Igbo na black and I'm proud o oh. nothing do me nna kwakọta ọnụ mmasị adịfu na mba ibu n'inyata anụ na-emekwu mkpọ na na mgbe gị na anyị na-agba anyị ada-elitekwa onye igbo iteke ya na nla onye igbo na ego ngwute egwu maka ndị na mmadụ tieta abụ onye igbo anyị bụ ndị igbo anyị anyị bụ ndị igbo anyị bụ ndị igbo anyị anyị bụ ndị igbo anyị bụ ndị igbo anyị anyị bụ ndị igbo

na-eme na UK isi na LA ndị Igbo ha na-eme ife mana ụtụtụ mana na-ewe iwe ndị Igbo anyị ndị ndị Igbo ọkpalịzụ nwanne mepụ nwa igbo dọngụsiti niile ndị igbo kọbikali na nabatụwa ọgbakịta ọna igbo benjam sonye nkata ndị igbo sipọ ya ebọmpa anyị na-agbalị gị igbo tome nwanne m eze ndị igbo apụcha afọ keji na-abụ satifadị ndị igbo ọ dị kwa so